ovu okwu m mbụ bụkwa okwu m ebu ka anyị kpachapụ aka n'anya mara ebe anyị na-ekwu n'ebe mmadụ nọ enwe ọrụ a ga na-arụ ya na-arụ ya na nzuzo ọ na-abanye hapụ ime mkpọtụ na-arụ ọrụ a mgbe e rụchara ọrụ ọ pụta ihe onye ọbụla afụ ya oke na ngwere ka anyị hapụ ime nnukwu mkpọtụ mkpọtụ a na-eme na-eme ka a na-egbu ndị enweghị ihe ha mere bụ oke mkpọtụ a enwere ọtụtụ ndị obodo ndị mere ya mana ha emeghị nnukwu mkpọtụ mana ha nwetara ya nwe ndị mere mkpọtụ egbuo ha ọkara ha nwetakwa ya anyị nwere ihe nne na be anyị anwụma anwụma enwe onye na-adị mmanụ biko m ana m ayọ ana m ayọ ka anyị were ya nwayọọ ihe anyị na-azọ ọ dị mma ka anyị were ya nwayọọ si n'okpuru okpuru na-azụ ya na-eso ya nwayọọ nwayọọ anyị ga-enweta ya anyị nweta ọ ga-abara anyị uru mana ka anyị natagodo anata bịa udo n'ime onwe anyị ka anyị dị n'otu ọ na-eweta m na anyị adọrọ n'otu ịbụla e na-aba azọcha ọchịchị azọcha ọchịchị akpọ onye na onye a bụ onye nwere mmeri ada ịtọ ma ịnọ dị n'azụ na-ewu ya na-ewu ka ewutuo ya enwere ofu nwoke na Anambra steeti nwere mmeri mbenwa anapụ ya ndị uwe ojii anọkwa n'ime anyị gwara napụkwa ndị uwe ojii wogide wogide wogide wotuo ya ka eweturu e ya gịnị mere obodo anyị dịkwa ka ọ dị kedu ibe na-ata anyị ka ọ anyị ka anyị fụgodo onwe anyị n'anya ihe anyị na-azụ ewere ofu obi na ekpere chineke na-anụ ụnụ anyị n'obodo ndị kwere nke anyị ha esoro anyị dị okwu a ma ọ bụrụ ọgụ ka a na-anọ n'okwu ekpugidekwu ya ekwunye n'ebe ọ ga-esi wee kweta anyị asị anyị mgbachiri na akwụkwọ na anụ anyị tazi akpa krismas na-emewezie mkpọtụ anyị kwesịrị ime anyị were nwayọọ ka anyị kpachapụ n'aka n'anya obodo okwere ga a na-agwa eze enwe ugwu ya bụ edo m asụrụ ya n'ude gwakwa igbo na m kwuru si ka anyị fụrụ nwaanyị n'anya anyị afụbekwu nwaanyị n'anya anyị zụtakwa ihe anyị na-agbara ịzọta anyị zụtakwa anyị ga-anọkwa ọgwụ n'etiti onwe anyị ka anyị natagoro na be anyị ka anyị kpegoro udo n'ime onwe anyị bụrụ otu anyị bụrụ ha n'otu kpam ihe ọ bụla anyị zụtara ga-abụ nke anyị ara bụ ihe dị n'anya arahụ ụra adịghị ihe eji agba na ntị were esu n'anya isi were ya nwayọọ onye ọbụla nwa ha na-enwugo a na-enwe ya ebe ị na-eje ọdụ ụzọ ebe na-abụ mma ezigbota mma ije gwuru ndị mmụọ ozi na ibe na ala eze ozugbo nwere ebe na-agbado ajọ njọ ebere akọrọgori ị na-awụgharị na ije ọkụ mmụọ na ihe ọbụla gbasara mmụọ na-adị ije ị na-aga n'ụzọ mmụọ gwudogo onwe amabụzi onwe gị ọnwụrụ ọkụ mmụọ ka ihe ya aba ọkụ ife metụgoro gị metụ na-adị ọ bụrụ nke mmụọ ọkụ chineke ọkụ chineke nyerekwa n'unu nyerekwa n'unu ọkụ chineke gwụ ọkụ ka ọkụ ka ya hapụ ịnụso onwe anyị ọgụ ka ya hapụ anyị pere mpe biko biko ugwu mba nwoke ebughị ụzọ kwadata aka ọkpa nwata kwanịba kwanịba na nkwụ ọnwụ kpa anya zọ ya ụgawa zọ ya ụgawa ya ụgawa ndụ kpa anya ya ụdawa ya ụdawa igbo ọba amakwara ọba egwu ọdịnala egwu ọdịnala <laughs> dizinike ugwu mba odogwu jọrọ ka ọba ka ọ dị bụ tutu m ebido kwuo okwu gbasara Biafra arụgoro m Ojukwu ọrụ afọ asatọ mụ na ya rụrụ ọrụ ofu na ofu